ee biko fọ ndị na-asị m mpostu da vidio ahụ mpostu ya bụ vidiyo mgbe the boy salo nyere mmiri enyo ihe a bụ vidio ahụ na-eso okwu ahụ vidio ahụ nke na-afọ ihe a bụ vidiyo na-ese nya bụ okwu chọọ ka unu ga yọng man nche ka unu nụ ihe ọ gwakasịrị mmiri nwile eme nwile nwile ji wee bawa according to him ọ reply kwa na mmiri nwile gị mana I don't have that kind of time for this um, ihe ahụ na-eme ihe ụmụazị online mele enwere on his own level ọkafe oge o kwesịghị ịgafe level of this eme eh, reply eme eh, reply ya nụ he has a very big agenda ahead of him he should go and continue with what doing beta anụ ekwe nke onye na-eme na-agala ya ike mana iji na mmadụ gwọ ọgwụ ego ị na-ana mmadụ akara aka ị na-ana mmadụ nwunye n'ike na-ana ana mmadụ n'ike kwụba aka gị ọtọ na-eme ihe ị na-eme ntago onye gbaa bọọlụ lachaa ụlọ ma ọkụba ha n'aka gị ọtọ na-eme ihe ị na-eme ọ na-agalị gị fine and good hapụziala onye nwe ikpe ikpe bụrụ chukwu nke anyị ma ikpe mgbe ọ ya ekpe ikpe ọ ya ekpe onye ọbụla according to gịnị his own deed and actions ọtago biko nụ mere nwere ịgafego level amara m ihe na-esere unu onwe ha abịa fụkada like ịgba nkịtị mnwado na mgbe mme vidio n'ihi anyị ka anyị reply with video reply ya with text message ọbụlụzi ihe that does not worth your attention ka ịbịa bịa na reply egosi ụnụ egosi nke anụ nna asị na the biggest way to survive asị na nwe ihe imegu n'ụlọ n'ụlọ na ahụ mana just ma within you that you win you are always winning you know you don't have you don't have anything to prove to people na this thing is working ọ mmadụ nọ under pressure ka ọ bụ biko ọ mmadụ nọ under pressure nwanna onye mara ebe ọ sara ahụ anya ji ekolu tọwel ya m ụnụ ka ọ dịnụ this my advice na garu our brother um, eh, million willow million willow he post this video Esse na this is 76 77 78 cars eze nwanyị sọbarị biri ndị mmadụ this year my brother so na mmadụ disappointed na that video mara amaghị ekwu eziokwu nso na mmadụ disappointed na that video mara amaghị ekwu eziokwu anyị nọ na 2023 heading to 2024 inwe god postuo video of a car nine, uh, eh, 1970 something 2003 and the 2007 sinomoto eze nwanyị a powerful strong god in our worship eze nwanyị sọbari biri mmadụ a car many of these car this tipa tipa na ya na-afụ na 1970 almost 40 years ago or if i'm not mistaken that something years ago ka a rụrụ dis moto ị ma many people nya go dis moto before ruo oruo to client aka dis Corolla ị na-afụ na 2003 ị ma many people nya go dis Corolla before ruo your client aka this RS dis ES 350 efuru here 2007 ị ma many people nya go dis moto before ruo your client aka ịpụta ifele ekweghị e post this kind of motor si na moto your powerful great eze nwanyị sọbarị biri ndị mmadụ let me tell you ọnụ eh, mụnwa personally biri ndị mmadụ this type of motor ifela ya ekwe m ka m post wee na facebook ọya ka m gwa ndị mmadụ o nwere time ihe megide arinji megide arinji to the extent you be carry the way ihe mazi mgbe ị na-edisgrace onwe gị in name of you na-eme arinji this car ị na-afụ ebe a many of country produce this car IMZ accept ka enye this kind of eh, car in that country in 2023 stroke 2024 but your eze nwanyị your great eze nwanyị Sobari na-ebi ihe ndị mmadụ na naijiria ifele eme ụnụ ncha ụnụ ncha niile kpọrọ unu religious leaders nọ na naijiria na-eme arinji ifele eme ụnụ ncha niile because ụnụ ya dezigere osi onwe ụnụ one by one Ọda countries wụ onye gbaa mbọ ogota moto mana mbịa na Afrịka unu na-ebugharị brenu ndị flowans unu na eh, na god unu na-ebi moto ka onye unu na na amerịka god ha ha ebi moto china god ha ha ebi moto ịbịa na afrịka god god god na-ata afọ for many years dị obicha ndị mmadụ old model moto ifele ahụ eme god unu ha eze nwaanyị gha ifele ahụ eme ifele ahụ eme na ọ gọọmenti ka m blame onye onye bịa onye bi ọgadozi aka na-epost rọbish my annoying part is si eh, ọ na ife dịka na nọọ moto 2022 2023 2024 ka eze nwaanyị sọbari biri ndị mmadụ I wan come here and talk last last week I be last week o nwee butere Lexus na Zion I didn't talk but the reason what make me angry na the moto he present here moto ochie many of this motor service accidental aka agbucha mmadụ n'obodo oyibo nya ka eze nwaanyị sọbara ego na-ebi ndị mmadụ na naijiria i pray one day ka ndị mmadụ wake up the way i did maa na all this thing na-eme na this country arrange nwe ofu mkpụrụ eziokwu dị na ya onye ọ na